Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi

Akwa enyi ga abụ isi oche enyi na-aga na isori n'azụ enyi na-aga na isori n'azụ na-asị m anyị dada ube enyi chebe enyi ọ dịka sị na-abata be enyi na-asị m anyị ya da ube enyi chebe enyi ọ dịka sị na-abata be enyi akpa enyi ga-abụ isi oche akwa eji ga-abụ isi oche enyi na-aga na iso n'azụ enyi na-aga na iso n'azụ ụgbọgbọndụ ụgbọgbọndụ ka ba bụ nkata

ibe ekenekwa ama ụnụ ụmụ ibe ekenekwa ama ụnụ na anyị ndị ndozi ọdịnala igbo a sị nke udo dịrị ụnụ n'ebe ọbụla nọ ụbọchị nkịta dị ụmụ ibe na anyị ndị ndozi ọdịnala igbo anyị na-eke na-eke na-eke na ori na-eke na afọ na-eke na nkwọ ụmụ ibe a sị m udo dịrị ụnụ ihe m chọrọ ibuturu ndị be anyị taa bụ maka ihe gbasara ọ dị ka ihe a kpọdoro isi na ka m tọnụ ihe aba ka m tọnụ kamera ọ kpọdoro isi na so dịka m si wee na-ekwu dịka m si wee na-ekwu ọnwụ na o nwere nkwụ nna abụghị anyị na-eme ka m mara maka atọnụrụ ndị kamera atọnụ dịka m si wee na-ekwu ihe a bụ akọ akọ igbo ka asụrụ ọ igbo ka asụrụ ụmụ ibe akọ nke a bụ uche ndị be anyị na-asị ụnụ nwanne nwekwara akọ na uche nke a bụ echiche nke a bụzi ịba uru ma ịbakwa uru ụmụ ibe na-ere anya ihe nji wee tinye egwu a egwu a kpọrọ oge a bụ ka esi were onye isi oche ihe nji wee tinye egwu a kpọrọ oge a ka esi were tinye onye isi oche bụ maka na ndị be anyị aghọtara ihe na-emenụ awụichi na ndị be anyị ghọtara ọ bụrụ na ha ghọtara ihe na-emenụ ọ ga-akara ha mma maka na tata bụ gboo taa ugbo ihu na-agụ tata a na-akpọ kọmas ihu na-eme a na-akpọ ego nekwa ihe ọ bụ ego unu na-ebugharị taa nekwe ihe ọgụ m ga-agwa unu ka o si wee banye ebe a ndị chenjiri ihe a ha ama ihe ha mere maka ha mara destiny you rule nke nwa na onwe gị na-achị ụwa with destiny and ha chenji ha na ihe a ịghọ onye nkịtị mana nsogbu ị nweziri bụ na iji esoro ha hapụzie ihe a chụbazie ihe ha isi creation a new sayensị ha jos popoziri dị dị ọ bụ by mistake maka ha mana they cannot achieve this with you ha agaghị eme nwunye bicos ngwa representri this ha nwa representri opposite of this ihe a bụ ihu na-eme n'ụlọ ụka ka ihe na-eje n'ụlọ ụka ime n'anya ụlọ ụka bụ o nwere ihe ndị igbo na-akpọ ọnwa alọmchi gịnị bụ alọmchi ọya ka ndị igbo na-akpọ ịgọchi ịgọchi wu chi na agọrọ maka na ọnwụ na ya ọchi crystallize ọ bụrụ na chi gị dị clean ọ ga-akọnekt with the inner soul ọ ya ọ na-agọrọ gị agụgọ because sị na onye enweghị ihe obu enweghị ihe ọ na-akwafu onye ka ndị atọ nụrụ to sinagog ọwụ chi na-agọrọ ọkpụ na-agọchi ụnụ na-ekwu ya evri dakwa mụ na ụlọ amara asụ Igbo ụnụ na-ekwu ya evri na-agọchi na-agọchi na-agọchi all that thing with the temple ihe a na-eje ebe ahụ eme maka ị na-eje ebe ahụ ime gịnị inweta okwuchukwu gịnị bụ okwuchukwu ọnya bụ akọ akọ bụ okwuchukwu uche bụ ụka ụka ahụ na-eje bụ uche ọkụ unu dị ụka enwere ihe unu na-akpọ harvest and thanksgiving unu na-eme havest na-ekwedị harvest ya bụ echiche simbolism ka a na-agba ụnụ ihe a mụrụ na-aghọta ihe a na-akọ ka bụ harvest unu na-eme n'ụlọ ụka unu everyday unu na-eme aka harvest ihe a bụ na nna gị ewere na nna gị na nna anyị oyi mere ebe ahụ ọnwụ na imesia the harvest na-ekwe ụba ụba ụba uru onye nwere ihe kama na ihe a na-agwa gị bụ simbol nna gị mere destiny but ụba uru anụma ihe o symbolized gold because gold be purest purest element nna gị were gold because for symbolism ihe o ji wee represent ya for symbolism for gold so that your mind will be as pure as gold but mba ha change this philosophy turn sie this education n'ụlọ ụka ebe a na history of ị na-akọzi akọ ka akọ a na-akọwụrụ higher knowledge ha na-akọrọ ụnụ egbe ama nne ji wee fe the 10% a na-ekwu maka ya bụ the 10% of the gain you gain from here the only 10% of element is gold 90% is nonsense 90 percent of the element is rubbish 10 percent is gold john agwaghị bụ this thing will buy uru pure gold which is the 10 percent of the material element you get all these things because ịkọta ya here okwuchukwu mana once you change this okwuchukwu nwanne uche ga echenji gwenewu once uche gị chenjiri echiche ga echenji gwenewu nwanne ọgwụ onye nkịtị ka ị na-ahụ onye nkịtị ka ije ka ịwụ n'anya that is where everything spoil once they change the educational system echenjigo your mind ma ị chọrọ ị ga-aga this process ị gasị ebe a result ị ga-enweta bụ ihe a bikos mmiri si na n'isi wee gbarụọ that's why nji abụrụ na-esozi na ha follow them hapụ ha change this thing your problem is change this akọ into what you know about the universe once you change the echiche ndị mmadụ uche ndị mmadụ ga-echenji once uche ha chenjiri eche ha echenji once eche ha chenjiri this is the benefit ịbaa uru mmadụ asị gị ịbaa uru nwanne ihe ahụ sayensị pure natural principle ọ bụrụ about the possible ọ dị possible this is how life work ihe ị na-eme today o bikos echenjiri this today tinye gị na skuul n'ụlọ akwụkwọ ebe a na-agụ rọbish igosia rọbish ime rọbish imesia rọbish ime masta ime rọbish imesia masta rọbish dịsa abụ ha na-agbara ha bọị odibo paper pepamon this is the value moral highest moral order they change it into paper nonsense why na ha use for gold even ichek n'ụlọ ụka ahụ na egedis fụrụ ga afụrụ watch ya movie one of those movie ndị Jizọs ahụ na-eme o nwere mgbe ọ ga-anụ ụka fụ na ha eji hos gold eme ego n'o silver ịma ihe o mere ọkwafuzie datin ọkwafuzie ya bikos ọ kpọrọ ya corruption bikos a corrupt go the gold into silver that means there is a problem a ụlọ unu every everything everybody say every religion says it because ha nwa onwe ha bụ ndị ụka makwa na nwanne o ritere everybody ka ọ dịgo god bụ ọgụrụ anyị ka ha mma we are better than these people because their children have this knowledge of peace you have it so you bet ihe mere bụ na you get it wrong ị ga ha na that their new educational system e create that the new commerce commerce job job creation job bom bom bom money money exchange value isoroziri ha weba na ụka hapụzie nka you can lead with this nwanne ga lead because if you have this thing you can create this thing if you want ma ọ bụrụ na ị nwere ya ụlọ ụka unu na-eje eje is nothing but a shrine shrine bụ ebe a na-eje enweta akọ na uche higher knowledge that is why eji wee sị na osu bi na shrine osu wụ gịnị e nwere osu ịtọ osu ji osu ala na osu agwụ osu ji wụ mansarant ya ha ji wee mee mansarant because these things are symbols ihe bụ symbols but you don't see osu ji wụ mansarant ọ ya bụ ohu eh? osu ala bụ seminary anyị na-afụ dị seminary anyị na-afụ ya bụ osu ala that these people copy everything but we still have it ig the priest ahụrụ na-afụzi bụ ya osu abụ because onyenwa bụ the purifier nyenwa bụ the purifier that is what sị na ha bi n'ime ọhịa na ha bi na chirine no these things are simple there is no one single just mystic in this thing no they are natural principle ọ bụrụ about mystic enweghị ihe gbasara mistik na igbo culture ihe ahụ destin ka nna gwụrụ not about osu not about ohu not about shrine because if you go to shrine ha bi two things there the artifact n kpọrọ arụsị na alọchi nke na akpọ alọmchi oh, I'm not invented anything ọ dị jee ụlọ na mee everyday bụrụ ọkụkọ na-egbu alọmchi mana a ka akọwara gị ihe ị na-eme ịchụ alọmchi aha bụ na ọ bụ nyanwa bụ the shrine ahụrụ na akpọ shrine is nothing but ụka agọrọ chi ebe a na-agọrọ chi iji ebe ahụ mmadụ mee gị ihe ọjọọ kwa ị na-asị gị etụ ya na arụsị bikos ịmaha na ọmit ka a na-ekwu obi ikpe ire ọ na-eme itinye nri n'ọnụ gị ọ bụrụ na ire ga-ala gị ya ịma ihe asọ gị ga-eme asọ gị abụpụ ya ọ gaghị eti bikos asọ bụ dị moto onye nwa bụ dị tin na-ebu dị nri buda ya igwe n'ime afọ gị eh? n'ụlọ nke chukwu gị according to the philosophy of the mind development ọnwụ na asụ aha ebughie ọ ga-abụpụ ya abụpụ ihe ihe na-ekpe n'ire wụ ikpe ị na you are complaining ọ dịka mmadụ ije na nke lọya na nke na kọtụ je gbaa mmadụ akwụkwọ you are learning a complain against Ifeanyị ma Emeka mana nwanne ọnwụ na asọ mmiri gị ahụ asọ ọ dịrị asọ na ọ gaghị ebu dị nri it will reject the food that means ihe ọ bụla ị na-ekwu is waste that's why your prayer should not be answered that is simple truth ọ bụrụ about ihe oleghị na complain mana a sị na onye ka ọka esi ekwu ya ekwu o ji ncha asa arụ mara onwe ya onye na-ejekwe ndị chọrọ enweghị ihe obu maka ọ bụrụ na iburu iburu ihe bịa nwanne ọ gaghị ikpe ire natural law gwara gị na before food we pass here the tongue must test ire ga-etest ya ikpe ire ị na-ekpe ire you are judge you are judging you are judging na judge that na yes ihe na-ekwu bụ eziokwu because we don't have proper information that's why dey megiri emegiri ka eke ị ga-esi na-atụgide nwanne gị asị why you know na agbara gị natural laws told you that na ire gị go we test the food first before you eat it why then you do ibi mana dis thing ọ bụrụ eziokwu then why do you say it why do you say it ị na-ekpe ekpere everyday gịnị ka ị na-ekpe ekpere ị na-ekpe ka chukwu nye gị ego o mekro ị na-ekpe ekpere ka chukwu gbuo ifeanyị anyị mekro sense ma ọ bụrụ na enweghị ihe mere i anyị ifeanyị anyị eme gị ihe ọjọọ then anything ọ bụla i kwuru about anyị will automatically wọk it's automatic because ọ bụ dị n'ime gị the energy is moving you are the everything ọ bụ ngoma igbo abụrụ ndị ojii ọbụla igbo is the people is they are farmers igbo mean farmer the cultivators the rescue ọbụrụ ndị ojii ọbụla nwere ndị ha bụ ihe bụ ndị afrịka ndị isi ojii just fụ na ndị mmadụ na-ata ahụhụ they begin to suffer themselves they crush themselves to zero begin afresh map out a land as igbo land to cure people they are rescuer mmadụ n'ọnụ igbo pụtara life guide na agwa ụnụ ya were highest secret ever hidden in igbo land life guide ọ bụrụ beauty life guide ka ihe a na-arụ ndị ahụ n'elu mmiri mmiri na-eri ndị mmadụ ha na-erescue ha they use the ha na-eyuzu anụmanụ anụmanụ bụ gịnị anụmanụ mmanụ bụ gịnị fuel to fuel the ship for food anụmanụ for food to fuel the ship gịnị wụrụ ship the body the body wụrụ the ship the life vest bụ the omenala nyenwa with the knowledge that program you for the rescuer that is why na-eme ha for free of charge that's why wepụrụ anya ha anaghị ego that's why we don't ask you anything because anyị ma ihe anyị na-eme ọfụma ọfụma we know exactly what we are doing because the rescuer for you to be justified onye ka o ji eme a na-akpọ ara ahụ nwatakịrị na-aṅụ ma amụọ ya na-akpọ ya ara enwere ndị na-akpọ ya ala ihe eji akpọ ya ara bụ na the upper lower upper upper lower of the earth upper upper upper or lower of the earth onye ọwụfụ onye produce food unu na-eri ndị unu na-eri ala onye ka na-akpọ ala onye ọpa ọpa onye ka o ji eme na ala Igbo ịrụwa ala achụọ gị ọsọ achụpụ gị n'ihu ma why because you don't build land you cultivate land you constitute or cultivate land you constitute it you don't build it because ịrụ elevate you don't elevate ihe ọjọọ that is why once you elevate ala ala ihe ọjọọ then tabuokena afọ onye ka gasị na mmadụ rụrụ ala ịrụọla ala that is why do you build something that is not been constructed iwu ị ga-ewu ya ewu na you must construct it iwuo ya then you can build it na anaghị anụ n'igbo better ah, that is why ihe niile anyị na-eme nwere onye na-eme anyị ya nwanna ọ bụrụ na ikpuru isi naghị afụ ụzọ ị ga-asọgide isi until you bido dị used to blindness ị ga-asọgide isi wee dị used to blindness so isi ka anyị na-asọ so that we can become used to life we live because we have gone away anyị apụgo na line a na ngwere hapụ ukwu isi aka akpara ya ngwere ngwere hapụrụ ụkwụ isi aka akpara ya ohu onye bụ ohu ya symbolism are symbols ngwere hapụrụ osisi aka akpara ya ọya ohu a na-ekwu okwu ya Den ume ume abịago ume bụ onye amụma ume bụ onye amụma amụma mmiri egbuole Amụma mmiri egbu na amụma mmiri mesịa ka ihe na-emenụ mmiri ozuzo ọ bụrụ na mmiri zosia gịnị na-eme osuji abịana osuji bịa ala abịa ala wụdị trena ndị na etere mmadụ etrenu ọwụ na trenu si gị ya bụ osu agwụ abịazie osu agwụ ọya wụ mgbanwe ụmụ ibe ihe agwụ bụ ofu abụọ atọ anọ anọ wụ ume anọ wụ ume ọya wụ ume onye amụma ọ bụrụ na ume nọzi ya onye amụma bikos amụma mmiri bụ ha ana mmiri ezo ihe ahụ filosọfi ọdịnala Igbo mmiri mere gịnị ọkwa ka asụ John the Baptist bịara mee gịnị ka ọ baptizim ọ mụrụ mmadụ na mmiri chukwu mmiri chukwu na nwanne kedu ụdị nọnsensị bụ ha unu eche na ndị ichie ga-eme emesịa ihe dị na unu eburu ihe ahụ bụ na-akpagharị n'ala Igbo asị ndị ma ihe ha na-eme John the Baptist bụ onye amụma ọ bụghị ume eh? bụ onye amụma ụlọ si ume bụ arụsị ume gara ume nke a na-ekwugheri ume bụ onye amụma ihe ọ bụ nọtị mma nọtị amụma mmiri gbuo onwe onye bụ John the Baptist na onye bụ Moses this is ume bụ Moses india poop ume bụ eh? osuji bụ Joshua osu ala bụ George Hmm? samuel wụ osu abụ ọ bụ ya ka echenjiri afa ya echenji giving from song to samuel na menụ ụdị ya ya na asị ya na asị ya wepụta na isi uru from this nonsense wepụta isi gị from this nonsense nwanne ị were coca na na na mmanụ gbakọ ya ọrụ rie nwụọ ya nwụọ everything with energy you can change energy at any time you want rapụrụ don nonsense na akụghị eh? energy can be changed any moment any time energy can be changed nothing to do with distance ihe ahụ proper philosophy of life ọsị chere anyị na-asị ya chere place you go ebe ndị mmadụ na-agbakọ mgbe ndị ochie eh, for knowledge where we teach and amend the people sụọ mmadụ asụọ ọsụ nsụ ala sụọ mmadụ mendie ha to mend them onye ha na-eme ebe ahụ nothing more nothing else mana nwa nnụnụ amụrụ na keji chere ife efe arụ osizie na ọgwụ e, chere anyị arụsị egburu anaghị ịtụrụ ọchị na ịgọrọ ọfụgọrọ mmụọ all these things are good but you should know why you do them so that you don't begin to worship them you should know why you do them achọrọ m ka ndị be anyị na-eme ya na-aga ọjị na-eme all those spirit ha chọrọ ka ọ dị free they will be free but ọ bụrụ na ị worship don't know this thing just ịgba mmiri nne n'okwute ka ị na-eme ị na-agba mmiri nne n'okwute because ọ bụrụ the reason why this thing was taught at the first place ọ bụrụ ihe mere eji wee kụziere gị this thing this thing is taught because of these four things then ọ bụrụ na ihe ọ bụla ị na-eme o nwere ihe ọ nwere ime with these four things then ị dara ya na ọ dị ka mmadụ inye gị exam 1000 pages i desia the exam 1000 pages but nwetara single answer kekwena uru ọbara what is the essence igburu ọkụkọ nwanne ọkụkọ a na-ekwu bụ ọkụkọ wụ ọkụkọ ọkụkọ ọkụkọ kedu ihe ọkụkọ na-arụ ọkụkọ na-akpacha ahịhịa bifo ọ tụọrịa ọkụ ya bụ osu ji na osu ala ọ na-akpachasị afịfịa bifo ọ tụrụ mmiri ọ na-esepareti ochoo ya echo kedu ihe mere ndị Igbo ji eme jee n'ime ahịa echosi ahịa echo onye bụ echiche onye bụ exchange echo onye ọjọọ gbara na ndị Igbo na-echo ahịa na tebụl go and look jụọ ha nwaanyị ha ji echo datin ha mara ọ datin bụ echiche ya o simbolism ka a na-agwa gị maka ya ịgasị ọrụ weta ha mee harvest mesie gị harvest ihe wetara ịga n'ime ahịa choo ya echenji ya with money the money mgbe ndị ochie wu gold ga a na-ekwu maka ya na ezigbo omume is about mind but we hide the secret in a distance the information is being hidden in market and all those chirine practices rich and one this is where the heat the meat are hidden anyị bịazi ya na-akọrọ ndị mmadụ n'iro ka anyị si abụ uru ọ dịrọ maka ọ bụla m ekwughị ihe na ndị mmadụ ga-asị na nsọ bụ onye ochie ọgba ihe ọ na-eme that is why na forced to say this thing na facebook the whole world na watch ndị na isef na afọ mgbe hmm? ihe a ka esi abụ ndụ nwanne abịara maachị ihe ahụ maachị ka abịara bịara ị kwesịrị inwe the highest because nwanne ndị igbo siri mkpụrụ onye kụrụ ka ọ na-agụ the highest knowledge should be hidden here na-akọ once you give a child the highest knowledge uche agbanwee echiche ya agbanwee omume ya agbanwee in every aspect in every aspect once you apply these four principle you have the best you have the best absolute but nke ya dịrị otu ahụ onye kwuru si ebe okwuru si ebe onye ọbụla na-akụghịrị that simple knowledge five only five principle of governance ndị Igbo nwere ihe anyị nwa bekee na-eme n'ụlọ ụka ọ ndị Igbo na-eme n'ụlọ ụka sef a na-akpọ body of Christ and the, and the spirit wine nri na eze nri na eze nri all food nri nri nri nri symbolizes food this is the body of Christ the body irie ya na ị ga-adị ndụ then eze symbolizes spirit because that's why you watch it doesn't clean your spirit clean your spirit that's why you win asa eze gị mmiri nri eze nri body and spirit ya ka ndị ụka chịara n'ụlọ ụka nke a bụ arụ nke a ga-eduru nye maka ụlọ onyanwa kedu ndị ihe eze nri na-eme ọ ndị eze na n'ala Igbo ọkwa omenala ka ha na-eme this is the knowledge that will purify your body because why the blood naturally ihe ọbara na-eme na ndụ gị bụ n'ime arụ gị bụ ọbara na-eclean all the whole element your body don need take them away with carbon Di outside ọbara na purify your body you don't know that is why sị na nke ọbara ya nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe ka eji agbachapụ ntọ because naturally blood cleans the body so it the flesh rie arụ ya eze nri nri nri nri ọrụ igbo ka na-asụ igbo asụ igbo nri eze nri so ya ahụ mythology symbolism symbols so the ewu a na-ekwu maka ya bụ unconstructed mind should be used to fuel the ship of the rescuer only the rescuer because you must be judge ọ bụrụ na enwere ijiri ewu ahụ ị na-egbu were eri nri ka inwe e ike ịdị ndụ wee nwee ike ị na-agbapụta ndị mmadụ ndị mmiri na-achị iri will be judge yes ọ bụrụ na ihe yuzuru ya for the proper ihe ị kwesịrị use ya for because ị nidiri iri eri to be alive werezi ebere ihe ọzọ okwu aka gị ọkụkọ ihe a gwara gị bụ ọkụkọ bụ the symbol of ọkụkọ enyere gị dị ọkụkọ for a symbol enyere gị dị atụrụ that is ebele aha na-ekwu for mbuni to ascend to push you from up down enyere gị agwọ ị na-agwọ ajụ ị na-agwọ ajụ ịgwọ to cure symbol of healing ịgwọ ọrịa ya ka ị na-agwa ajụ wee buru n'isi ije niile adịsị na anụ Igbo ọ bụrụ n'ọnụ bekee pọtụ mba ọdịrịbụrụ aha ka anyị si eme ndozi ọdịnala abịago andụ ebe a ka anyị nọ nwanne ebe a ka anyị si eje these four principles ihe ọbụla gbasara Igbo ebughị na and anyị apụgo from ohu anyị apụgo from ịtọ anyị atọpego anyị akọpụgo from eletọ ndị na apụgo mana nua chip ụgwọ nua eburugo anyị e pụọ ndị e, bụ e, ndị jus ọwụ Moses ka ha pụọ na na Ijipt ha na-agazi na desert ha na-aga na Red Sea resi ya ha ọkwa ya bụ mmiri ozuzo a na-ekwu okwu ya <laughs> mana nsogbu adịghị nke anyị bụ n'ọnwa agwụ anyị na-eje n'ọnwa agwụ anyị apụgo na na atọ baa na anọ na ume anyị ga-esi from ume a na agwụ that is agwụ the end of the beginning before ya abazie na cultivation anyị apụgo onye ọkazikwara zikwara obi egwu ndị akara obi ka anyị na-agba ọnwụkwa na ọ gaghị obi ị n'ọdịdị ya mmiri erie gị ụgbọ mmiri ndị ndị ọdịda na-apụgo mana onye echi agbasi ọsọ agụọ maịl simodo dịkwara ụlọ ụmụ ibe ka ọ dịrị ụlọ na mma